onye ọma na-ege m ntị ndewo daalụ maka isonye m na pọdkast nke ụbọchị taa n'oge gara aga anyị hụrụ ka ihe nhịarụ si wee dakwasị ọgaranya dịka chike nke mere na chike rere redio ya iji hụ ego ya na ndị be ya ga-eji na-eri nri hei ị hụla na agha ajọka hmm. ihe agha mere na biafra ọ bụghị obere ihe n'ụbọchị taa ka anyị gaa n'iru n'akụkọ anyị ka anyị marakwa nke na-emenụ ngwa gee ntị e wezụga ego ndị mmadụ na-atụ anya ka ndị na-achị achị weta kwụwa ndị mmadụ ụgwọ ọ dịghị oke nsogbu ọzọ chike nwere ihe ọ zụrụ redio ya bụ narị naira na naira iri asatọ ma ihe o resịrị ya obi bụ naira iri itoolu na ise ma onye ji naira iri abụọ oge ahụ dịka ọ bụ ya nwe ụwa n'ihi na ndị nwezuru naira iri abụọ na be ha mgbe ahụ ehihie nne ọ bụ eziokwu na ihe Chike rere redio ya ji naira iri ise wee ghọọ ya ahịa ọ dị ya ka a ga-asị na ọ bụ uru ka ọ nwetara o were ego a tinye isi n'ịzụ ahịa ihe ahụ dịrị Chike ma ewepụ ego a Chike retara arụ gara ime obi adịghị ada mma na Chike rere redio ahụ maka na tupu alụwa ọgụ Chike kwere ada nkwa na ya ga-ebunye ya redio ahụ ma ya zụta redio ọzọ ma ọnwụ egbukwaghị ka a rụrụ aka maka na nwoke adịkwaghị ka ọ na-adịbu ọ naghị eme ka ọ na-emebu n'uche ada mgbe ọbụla ọ chọrọ ije ahịa o jee gwa Chike Chike nye ya ego ebee ka ego ahụ si apụta ọ maghị ọ maghị na nwanza bere n'ọdụ igu na-azụ isi ya na-azọkwa ọdụ ya ihe dị mma dị mma idewe akụ mmadụ kpara dị mma ma ahụ ihe ka ubi ere ọba maka na mmadụ chukwu kere hapụ ndụ kpawa akụ ụbọchị ọnwụ gburu ya ndị iro ya soro rie ihe akụ ọkpara n'ụdị n'ụdị na ha na-akwa ya ndụ karịrị ihe eji azụ ya maka na ọ bụ onye dị ndụ na-erikwa ihe dị mma nwere ike na-anụ ihe redio na-ekwu ebe Chike nọ n'ezi na-ezu ike ada bịara kpọọ ya si ya na ya esichaala ihe oriri o wee bilie bawa ụlọ ka ọ na-azọpụta ụkwụ n'ụlọ ọ nụrụ ihe mere mkpọtụ o wee dị ya ka ọ bụ okwute ka mmadụ tụrụ na gbamgbam ya ma ọ kwụrụ otu ebe gekwa ntị ọzọ ihe ahụ wee dakwa ọzọ agbaala nke mbụ ọtụọ n'ogwe agbaala nke abụọ ọtụọ n'ogwe agbaala nke atọ ọtụọ n'ogbe ụmụnna m ọ bụ naanị ogwe ka a pịrị akụ chike hapụrụ ihe oriri ọ na-akwado iri bịa kwụrụ n'ọnụ ụzọ na-ege ntị ka ọ kwụ n'ụzọ o lepụrụ anya hụ na ndị mmadụ kwụ n'ọnụ ụzọ be ha dịka ya na ndị nke ya si kwụrụ n'ọnụ ụzọ be nke ya mmiri o jikwa aka kọrọ ya n'aka agụụ na-agụbu ya anaghịkwa agụ ya ugbu a ihe a ekweghị ya ịdị edi o wee jiri nwayọọ gbagowe n'ebe moto na-akwụsị ka o jee nụrụ nke na-eme eme mmanya nkwụ anaghị akọ n'ụdị achọwa ahụ anaghị akọ n'akpa dibịa ma onye chọwa akụkọ agha ya jewe ebe moto na-akwụsị n'ihi na ọ bụ ebe ahụ ka ọ ga-anụ ma ndị bụ eziokwu ma ndị bụ ụgha ka ọ na-azọpụta ụkwụ n'okporo ụzọ ihe ọ nụrụ bụ wiwa wiwa obi fepụrụ onye ọbụla ndị mmadụ nọ ma ha nọkwaghị otu onye wee nọrọ ebe ọ nọ tie ogbunigwe emeela nke o ji aza ogbunigwe chike wee jụọ ya ka o si nọrọ ebe ahụ mara na ọ bụ ogbunigwe ka a gbara o wee si chike na ụda ya na-adị iche site na ụda shell dị chike wee kwee n'isi hapụ nwoke ahụ gawa n'ihi na ọ maara nke ọma na nwoke ahụ bụ ọnọ n'ụlọ mara ihe zụrụ n'ahịa n'ime agha ọ dịghị ihe na-agwụ mmadụ niile ike ka ahụ ndị si be ha agbata ọsọ ndụ ma ụdị nke a na-agba ugbu a dị iche onye gbara ọsọ ndụ rute ya o soro onye gbatara be ya kwapụ gbawa nke ya chike gbara mbọ ka ọ mara ebe a sị na ndị iro jerutewela onye nke mbụ ọ jụrụ si ya na ha nọ n'ụdị onye nke abụọ ọ jụrụ si ya na ha elutere oji onye nke atọ jụrụ si ya na ha amaghị na ya amaghị na ha elutere agụ agụ ọka otu onye chi ọjọọ bịara ikwu na ibe ya na-ekwu ndị soja wee kpara ya aka si na ọ bụ sabo nke a bụ ihe a na-akpọ ndị na-agba ndị na-achị achị mgbaazụ egbughị nwoke ahụ egbu ma onye egburu egbu akaghị ya njọ ha ji isi egbe sụchaa ya isi nke bụ na mmadụ nọrọ ebe dị anya lee nwoke ahụ anya ọ gaghị ama nke bụ ekwo ya na nke bụ ihu ya mmadụ ruo ya nso ọ dị ka ebe akpụ akpụrụ ụrọ were mkpụrụ aka rụọ ya n'ihu ka ọ bụrụ mkpụrụ anya ya ewezụga chike ndị amị igbu nwoke ahụ ma mmanya hụ onye ọ maara obe ugwu ndị na-eti nwoke ahụ ihe bụ ndị nke obi ha maara chike nke ọma marakwa na onye ya na ọgaranya na-ayị bụ ọgaranya n'ụdị nke ya ka ha hapụrụ nwoke ahụ shel ọzọ dara wee chetara chike ihe oh. ụbọchị na-ekwu o wee jiri ọsọ lawa be ya n'ihi na agwọ ataala ya nke mbụ nke bụ na tupu ọzọ ngwere ụkwụ n'isi ọ na-ebu ụzọ jiri osisi dughee ya ọnụ ka ọ mara na eze ya adịka nke agwọ ihe mere na mpi ọkụkọ agaghị eme ọzọ n'ebe ewu na-arahụ chike agaghị achọ ka a chọọ ụmụ ya achọ ọzọ dịka esi chọọ chukwuma mgbe enugwu gbara ọsọ ozugbo o ruru na be ya ọ kpọrọ ndị be ya ndị ezinụlọ ya si ha na ya bụ ngwere emewela isi ka ọ ga-esi ghọọ agwọ onye ọbụla mara ihe dị ya mkpa ya tụtụrụ ya ngwa ngwa n'ihi na eme ngwa ngwa emeghara ọdachi ada jere were ihe ole na ole dewe nso baa n'ụlọekwu ya sikwaa ihe ọ na-esi siwekwa ihe ọ na-esi chike kpọrọ ya si ya hapụ ihe ọbụla ọ na-eme bịa duru ụmụaka pụwa ma ada siri ọnwụ na-esi ihe ọ na-esi ada a sị gị bịa duru ụmụaka jewe agụ ata hapụ ihe anyị na-esi nna Chukwuma ụnụ bụ ụmụ nwoke na-elere ihe ọbụla n'elu n'elu nduru ha agụ ata gịnị ka ha ga-eri kwe m ka m sichaa ihe m na-esi ọ bụghị naanị anyị bụ ndị nọ n'ọka wim mba nke a dị nso karịa ka a na-anụ n'oge mbụ anaghị agwa ochie ntị na agha esula ugbu a ka ada maara na ọ ga-ebido kwabawa ihe ya na moto dị ya ọ jụghị ase ndị na-adapụ n'ala naanị otu ihe chike mere bụ na ọ jere kpọta ụmụ ya abụọ sekpudo ha n'aka ọbụladị ihe ọbụladị na ihe niile Chike nwere ga-atọ n'ọka na nke a ụmụ ya abụọ ga-esoriri ya pụọ nkwado nke nne ya eweghị oge n'ihi na ọkụero na-abụ na nwa nkata o tinyere aka bupụta igbe ya n'ezi ji ole na ole nọrọ na-eche ndị ọzọ ka ha kwadochaa ndị niile gbatara ọsọ ndụ na be Chike apụọlarị mgbe dị anya na-azọ isi ha maka na ha nọrọ na chike ka nọrịrị osu chike jiri ụgbọala gbanahụ ha mgbe shelu dawara aka nri na aka ekpe ọ dịghị mkpa ịgwa onye ọbụla na o ruola mgbe a ga-azọwa isi hapụ akụ na ihe oriri maka na ahapụ ndụ kpawa akụ ndị iro esoro rie nke ọzọ ọ bụ mmadụ dị ndụ okwuwe okwu ihe oriri maka na onye nwụrụ anwụ anaghị eri ihe mgbe ọ malitere dawa nke ndị mmadụ na-asị na ọ na-ekwu kwapụ kwapụ kwapụ kwapụ unu dum unu dum unu dum unu dum onye na-anyara chike ụgbọ nyere ụgbọ ahụ ọkụ ma ụgbọ ekweghị aza o nyere ya ọkụ nke abụọ ma ihe a na-ekwu enweghị isi mgbe ahụ ka chike na ndị be ya ji mara na esisi esiela ụda shel na ụda ugbunigwe na-echetara ha na ihe dị ugbu a abụghị mmadụ ịrụzi ụgbọ ya ihe a nọ n'elu ya bụ onye ọbụla gbawa ọsọ ma onye ahụ akwatara ngwongwo ya ma ọ na ọ kwataghị ngwongwo ya ahụ na-agbaka chike na-agbaka onye ọbụla ma nke na-agbaka chike karịrị ọ bụ ebe ada na-achọ ka o butechaa ihe niile ọ nwere n'elugwu ka o ji fọrọ obere ihe Chukwuma nwa ya efuo ọ bụ ebe ọ na-esi ọnwụ maka isicha ofe ọ na-esi ka ha ji nọrọ ka ha ji ka nọrọ ebe a ọ bụrụ na ha chọrọ ịpụ n'oge o teela Chike gara ịmata na ụgbọ ya adịghị mma jiri gboo doziwe ihe mebiri na ya ma ugbu a abụghị mgbe mmadụ ji ata ibe ya ụta oke ọkwa kpudoro ite dị ọkụ ya na ọsụsọ na-eme onye na-akwọrọ Chike ụgbọ na-ahụsi anya o meghee ihu ụgbọ ahụ onyo anya ebe a nyokwa anya ebe a metụ nke a na nke a aka pio n'okpuru ụgbọ ahụ metụ ihe ole na ole aka o mechaa ihe ndị a pụta ka o nupụ ụgbọ ahụ ụgbọ agaghị ekwe ya nnupụ mgbe ahụ iwe arụwa ya afọ site mgbe chike zụtara ụgbọ a o nyebeghị ụdị nsogbu a na mbụ ma ugbu a ọ dị chike mkpa karịa ụgbọ ahụ ekweghị ekwe ụbọchị ndụ na-atọ mmadụ ụtọ ka ajọ ọnwụ ji abịa ụbọchị ọbụla mgbada ga-akwa nwanne ya ka ụmụ anụmanụ ji aka nzukọ ebe ọzọ ụbọchị ihe ọjọọ na-akụrụ mmadụ aka n'ụzọ ka ndị chi ọjọọ ji abịara ya oriri anya chike dị n'ọrụ nwoke ahụ na-akwọrọ ya ụgbọ ụgbọ na-arụ nke bụ na ọ chetaghị na na nwunye ya ụmụ ya na nne ya so ha nọrọ n'akụkụ ebe ahụ mgbe ọ nụrụ ụda ọzọ ka o ji mara na akpachaghị anya ndị iro eruwela agụ ọka o wee sị nwunye ya na nne ya ha duru ụmụ ya na-aga ọ bụrụ na edozite ụgbọ ahụ ya chụkwute ha n'ụzọ ma ọ bụrụ na edoziteghị ya ihe siwe ike ha hapụ ya zọwa isi ha n'ihi na ndụ karịrị ihe eji enyere ya aka ada na nne chike wee duru ụmụaka ahụ tụnye isi n'ụzọ agụlụ ebe ike gwụrụ ha ha ezuwe ike ha zụcha ike ha malite njem maka na agadi nwanyị si n'ugwu mụta ịgbaji ụkwụ ya mụta arịkata ezuwe ike na ike na-agwụ mmadụ bụ na ọsọ anaghị achụ onye ahụ ka a na-eme ha eruola ebe ụzọ si ọka nke si agụ ukwu nke si agụlụ na nke si na nke si ụzọ ọdọ mmiri ndị agụrụ jekọtara ha wee sị na o ruola mgbe ha ga-ezu ezigbo ike maka na tupu ndị iro eruo ebe ahụ ha ga-anụ mkpọtụ egbe na mkpọtụ shell maka na a na-egbu akwụ anaghị anụ dum ma ọ bụ ma ebughị ụzọ nụ yọm agbaferela ihe egwu agụụ amalite gụwa mmadụ n'ihi na agụụ anaghị agụ ma ihe egwu dị onye lere anya ha anya ga-ama na agụụ ji ha aka ada dotere ihe o butere bupụta ofe ahụ o siri nke ọ dọnyere na nnukwu afere nke o ji kwata ihe ụfọdụ mgbe ọ chọrọ ihe ọ ga-eji kupụta ofe ahụ ka ọ chetara na afere ha niile dị n'ime moto ha ya na ụmụ ya wee kwasaa ọhịa na ụzọ chọwa iko azụ gbamgbam ọ dịghị anya ha nweta iko azụ gbamgbam ebe isiokwu dị ugbu a bụ ebe ha ga-esi nweta mmiri a ga-eji saa iko azụ gbamgbam ahụ na nke ha ga-eji kwụọ aka ọdọ mmiri agụrụ dị nso ebe ahụ ma hapụ nri ha jee ka ha kute mmiri ebe ahụ tupu ha apụta akọrọ nri ahụ ogologo akụkọ maka na ndị agụụ na-agụ gbara ha gburugburu were anya na-eri nke ha ọ bụrụ na ada na nne chike ha ahapụ nri ahụ pụọ akpachaghị anya ndị jibu anya eri ejiri ọnụ rie ha wee kara akwụkwọ hichaa ihu iko ahụ wụnyetụ ofe na iko ndị a onye ọbụla jere kata akwụkwọ ede ebenyere ya garị nke ya onye ọ masịrị ya chewe ka kwụọ aka onye ọ masịrị ya riwe nri ya tupu ada akwadozicha maka ikpe ekpere nne chike ekeela nri nke ya abụọ n'eziokwu n'oge a na-alụ agha ihe niile chineke kere kpọdoro isi n'ala egbe igwe gbaa ọdịka ikuku kuo ọ dịka ọ bụ egbe elu eji eje ọgụ nọ n'ikuku afere danahụ mmadụ ọ dịka atụrụ bọmbụ anọkata n'ụgụrụ mmiri amalite zowe ugbu a bụ udu mmiri ma tupu ada na ụmụ ya na nne chike erichaa ihe ụgụrụ kpọdoro ha ihe garị ha riri n'aka onye ọbụla jiri ire ya na-aracha aka ya maka na mmadụ arachaghị ọnụ ya ụgụrụ amịchara ya ọnụ ya ugbu a ha emeela mmanụ n'ọnụ ihe a na-ekwu abawala ha na ntị ezuola ike ike njem adịla ha ka ha na-achọ ka ha mabuwe ibu ha je lee chike na onye na-akwọrọ ya ụgbọ ka ha ji ụgbọ chike wuchie ekene dịrị nna ha niile wee baa n'ime ụgbọ ahụ gbadawa agụ ata hmm, ebe a ka pọdkast nke ụbọchị taa ga-abịa n'isi njedebe ama m na akụkọ a na-amasị gị echezọkwana na akụkọ ị na-anụ sitere n'akwụkwọ nwanne anyị nwoke Tony Ubesie dere nke aha ya bụ isi akwụ dara n'ala chebirikwa m oge ọzọ ka anyị na-aga n'iru n'akụkọ ihe mere na Biafra n'oge agha daalụ